mkpughe isi nke iri na ise mgbe ehu hụ ihe ịrịba ama ọzọ n'eluigwe nke dị ukwuu dịkwa ebube ndị mmụọ ozi asaa ndị nwere ihe otiti asaa nke bụ nke ikpeazụ n'ihi na n'ime ha ka ọnụma Chineke gwụrụ mgbe ehu hụ dịka a ga-asị na ọ bụ oke osimiri eji enyo mee nke a gwakọworo ya na ọkụ ahụkwara m ndị na-apụta n'aka anụ ọhịa ahụ na mmeri ya na n'aka ihe oyiyi ya na n'aka ọnụ ọgụgụ aha ya ka ha na-eguzo n'ụsọ oke osimiri ahụ eji enyome na-enwe ụba akwara nke Chineke ha na-abụkwa abụ nke Moses bụ nke Chineke na abụ nke nwa atụrụ Chineke si niile dị ukwuu dịkwa ebube onye nwe Chineke onye pụrụ ime ihe niile ụzọ gị niile ziri ezi bụrụkwa eziokwu gị eze nke mba niile onye na-agaghị atụ egwu onye maara idobe aha gị n'ihi na naanị gị dị ọcha n'obi n'ihi na mba niile ga-abịa kpọọ isi ala n'iru gị n'ihi na emere ka ezi omume gị niile pụta mgbe ihe ndị a gasịrị mgbe hụ emeghekwara ụlọ nsọ nke ụlọ ikwu nke ama ahụ n'eluigwe ndị mmụọ ozi asaa ahụ ndị nwere ihe otiti asaa ahụ wee si n'ụlọ nsọ ahụ pụta egbokwasịworo ha linin nke dị ọcha na-enwukwa enwu ekewokwa ha ihe okike ọlaedo n'obi gburugburu otu n'ime ihe anọ ahụ nke dị ndụ wee nye ndị mmụọ ozi asaa ahụ ọkwa ọlaedo asaa jupụtara n'ọnụma Chineke onye na-adị ndụ ruo mgbe niile ebighị ebi ụlọ nsọ ahụ wee jupụta n'anwụrụ ọkụ nke si n'ebube Chineke pụta sikwa n'ike ya pụta ọ dịghịkwa onye ọbụla pụrụ ịba n'ime ụlọ nsọ ahụ ruo mgbe ihe otiti asaa ahụ nke ndị mmụọ ozi asaa ahụ ga-agwụ